Matu isi nke iri abụọ na atọ mgbe ahụ Jizọs gwara igwe mmadụ niile na ndị na-eso ụzọ ya okwu sị n'oche moses ka ndị ode akwụkwọ na ndị Farisii nọdụrụ ya mere ihe niile ka ha ra bụ nke ha ga-asị unu mee meenụ ihe ndị a debekwa ha ma unu emela dịka ọlụ niile ha si dị n'ihi na ha na-ekwu ma ha adịghị eme ma ha na-eke ibu dị arọ dịkwa ike obubu dụkwasị ha n'ubu mmadụ ma ha onwe ha achọghị iji otu mkpịsị aka ha wezụga ha ma ọlụ ha niile ka ha na-alụ ka mmadụ wee kiri ha n'ihi na ha na-eme ka filakteri niile ha dị obosara mekwa ka ọnụ ọnụ uwe ha dị ukwuu ha na-ahụkwa isi ọnọdụ niile na oriri niile unu n'anya na isi oche niile n'ụlọ nzukọ unu na-ekele n'ọma ahịa niile unu na ka mmadụ na-akpọ ha rabai maka a ghara ịkpọ unu onwe unu rabai n'ihi na otu onye bụ onye ozizi unu ma unu onwe unu niile bụ ụmụnna unu akpọkwala onye ọbụla nna unu n'elu ụwa n'ihi na otu onye bụ nna unu ya bụ onye nke eluigwe ka a gharakwa ịkpọ unu ndị ndu n'ihi na otu onye bụ onye ndu unu ya bụ kraịst ahụ ma onye dịkarịrị ụkwụ n'etiti unu ga-abụ onye na-ejere unu ozi ma onye ọbụla nke ga-eweli onwe ya elu a ga-eweda ya onye ọbụla nke ga-ewedakwa onwe ya a ga-eweli ya elu ma ahụhụ ga-adịrị unu ndị odeakwụkwọ na ndị farisii ndị iru abụọ n'ihi na unu na-emechi ụzọ alaeze eluigwe n'iru mmadụ n'ihi na unu onwe unu abataghị unu adịghị ekwekwa ndị na-abata ka ha bata ahụhụ ga-adịrị unu ndị ode na ndị farisii ndị iru abụọ n'ihi na unu na-eripịa ụlọ ndị inyom di ha nwụrụ na-ekpekwa ogologo ekpere ka mmadụ wee hụ unu unu ga-enwe ezi ọmụma ikpe gabigara oke karị ndị ọzọ ahụhụ ga-adịrị unu ndị ode akwụkwọ na ndị farisii ndị iru abụọ n'ihi na unu na-ejegharị n'oké osimiri na ala kpọrọ nkụ gburugburu ka unu mee otu onye ka o so ụzọ unu ma mgbe ọ ghọrọ otu ahụ unu na-eme ya okpukpu abụọ nwa ọkụ ala mmụọ karịa onwe unu ahụhụ ga-adịrị unu ndị ndu isi ndị si onye ọbụla nke ga-eji ụlọ nsọ Chineke nwee iyi ọ bụghị ihe ma onye ọbụla nke ga-eji ọla nke ụlọ nsọ ahụ nwee iyi o ji ụgwọ ndị nsusu na ndị isi n'ihi na ole nke dịkarịrị ukwu ọlaedo ahụ ma ọ bụ ụlọ nsọ nke dere ọlaedo ahụ nsọ unu sịkwa onye ọbụla nke ga-eji ebe ịchụ àjà ṅụọ iyi ọ bụghị ihe ma onye ọbụla nke ga-eji ihe onyinye dị n'elu ya ṅụọ iyi o ji ụgwọ ndị isi n'ihi na ole nke ka ukwu ihe onyinye ma ebe ịchụ àjà nke na-edo ihe onyinye ahụ nsọ ya mere onye ji ebe ịchụ àjà ahụ nwee iyi o ji ya na ihe niile dị n'elu ya nwee iyi onye jikwa ụlọ nsọ ahụ nwee iyi o ji ya na onye bi n'ime ya ṅụọ iyi onye jikwa eluigwe nwee iyi o ji oche eze Chineke na onye nọdụrụ n'elu ya nwee iyi ahụhụ ga-adịrị unu ndị ode akwụkwọ na ndị Farisii ndị iru abụọ n'ihi na unu na-enye otu ụzọ n'ụzọ iri nke mkpa akwụkwọ na-esi isi ụtọ na anise na kumin unu arapụwokwa ihe ka arọ n'iwu bụ ikpe na ebere na okwukwe ma ọ dị mkpa ka unu mee ihe ndị a ka unu gharakwa ịrapụ ihe ahụ ndị ndu ise ndị na-azapụ anwụnta ma unu na-eloda kamel ahụhụ ga-adịrị unu ndị ode na ndị farisii ndị iru abụọ n'ihi na unu na-eme ka azụ iko na afere dị ọcha ma n'ime ha jupụtara site n'ịpụnara mmadụ ihe na-ejideghị onwe unu gị farisii kpuru isi buru ụzọ mee ka ime iko na afere dị ọcha ka azụ ha wee ghọkwa ọcha ahụhụ ga-adịrị unu ndị ode akwụkwọ na ndị farisii ndị iru abụọ n'ihi na unu yiri ili eteworo nzu nke na-egosi onwe ha dịka ihe ọma na ihe, ma n'ime ha jupụtara n'ọkpụkpụ nke ndị nwụrụ anwụ na-adịghị ọcha niile otu a unu onwe unu na-egosikwa onwe unu nye mmadụ na n'ìhè dịka ndị ezi omume ma n'ime unu jupụtara n'iru abụọ na ihe na-emebi iwu ahụhụ ga-adịrị unu ndị ode akwụkwọ na ndị farisii ndị iru abụọ n'ihi na unu na-ewu ili ndị amụma na-edozikwa ebe a na-eli ndị ezi omume unu na-asịkwa ọ bụrụ na anyị nọrị n'ụbọchị nna anyị ha anyị agaghị eso ha n'inwekọ ọbara ndị amụma ya mere unu na-agba ama megide onwe unu na unu bụ ụmụ nke ndị gburu ndị amụma unu onwe unu mezukwa ihe ọtụtụ nke nna unu ha unu agwọ unu ajụ ala unu ga-esi aṅa gbanarị ikpe nke ọkụ ala mmụọ n'ihi nke a lee mụ onwe m na-esere unu ndị amụma na ndị amamihe na ndị ode akwụkwọ ụfọdụ n'ime ha ka unu ga-ebu kpọgidekwa ha n'obe ụfọdụ n'ime ha ka unu ga-apịakwa ihe n'ụlọ nzukọ unu sikwa n'otu obodo na-esogbu ha gaa obodo ọzọ ka ọbara ndị ezi omume niile awụsiworo n'elu ụwa wee bịakwasị unu site n'ọbara ebe onye ezi omume ahụ rue ọbara zekaraya nwa berekaya onye unu gburu n'agbata ụlọ nsọ na ebe ịchụ aja unu n'ezie asị m unu ihe ndị a niile ga-abịakwasị ọgbọ a Jerusalem Jerusalem nke na-egbu ndị amụma nke na-ewerekwa nkume atụ ndị eziteworo ya ọtụtụ mgbe ole ka m chọrọ ịchịkọta ụmụ gị ọbụna dịka nnekwu ọkụkọ na-achịkọta ụmụ ya n'okpuru nku ya abụọ ma unu achọghị lee a na-arapụrụ unu ụlọ unu ka ọ tọgbọrọ n'efu n'ihi na asị m unu unu agaghị ahụ m ọzọ site n'ugbu a ma ọlị ruo mgbe unu ga-asị onye a gọziri agọzi ka onye ahụ bụ nke na-abịa n'aha onye nwanyị